Pịọla Edochie pụtaziri wee na-asị na ọ ga-abọpezi nwunye ya bụ Mee Edochie ike maka ihi na ọ sịzi na ọ gaghị agbazi nkịtị n'ihe niile Mee Edochie na-emezi ka ndị mmadụ niile nọ na soshal midia wee kpọọ ya asị ọ na-asị na Mee Edochie bụ onye nke gara n'ihu wee na-eme ka ndị mmadụ nọ na soshal midia na-afụta ya nwa bụ Yọla Edochie dịka ajọ mmadụ na ugbu a na ya bụ Yọla Edochie ga-agwazi ọha na eze nọ na soshal midia ihe kpatarụ esemokwu jiri wee dị n'etiti ya nwa bụ yọl edochie na mee edochie o wee na-asị kedu ka onye enunwa bụ mee edochie bụbu nwunye ya ga-eji wee pụta wee sị na afọ 2023 bụ nke zuru ya ohi ahụ ya zukwezie ya ohi ọbara ya na afọ 2023 bụ nke napụrụ ya nwa ya nwoke bụ Kambili yọl edochie wee na-asịzi mee edochie kedu ka o si asị na 2023 bụ nke zuru ya ohi ebe ya nwa na onwe ya bụ mee edochie bụ onye nke jezi n'ime afọ 2023 ahụ wee jefụọ ara ya ara ya wee buo ibu wee mekwezie ka afọ ya na-akpụ ime wee dịzie ka nke nwa agbọghọbịa amụbeghị nwa ya bụ ihe ka ọtụtụ ndị malitezi wee na-ajụ ọ gịnị kpatalụ yọl edochie ga-eji wee pụtazi wee na-ekwu ụdịrị ihe nụnwa dịka ya bụ yọl edochie gbakwunyezikwa na-asị na nwunye bụ mee edochie bụ onye nke ya na otu nwa ikorobịa bụ di mmadụ na-ayịzi ugbu a o wee na-asị na ya bụ ya ọla edochie agaghị anabatazi ụdịrị mkparị niile ahụ mee edochie na-enye nke ndị mmadụ jizi wee kpọọ ya asị wee tụgharịzịa ha afụtazi ya dịka ajọ mmadụ na soshal midia ya bụ ihe ka ọtụtụ ndị malitezi wee jụba kedu ihe kpatara nke a ebe ahụzi ka enu wee chọpụta na onye enunwa bụzi mee edochie bụ onye nke dere wee sị na afọ 2023 bụ nke dị ime na ya bụ afọ bụ nke amaghị na ọ ga-emesịa wee bụrụ nke ga-abatazi n'ezinụlọ ya wee weta ihe anya mmiri nke bụ na afọ 2023 bụ afọ ya nwere onwe ya enwetaghọzi onwe ya maka ihi nwa ya bụ onye nke afọ 2023 narị ya wee bụrụzie onye nwụrụ anwụ ọ na-asị n'ime ihe niile ọ gabigara n'ime afọ 2023 na oluzuo hope ọbụla na ọ na onwe ya bụ onye nke na-asị na enweghịkwanụ ka ọ ga-esi wee jụ Chukwu ajụjụ na ihe ọ maara bụ na ọ na-ekene onye ọbụla bịara ya n'akụkụ bụ ndị ezigbo mmadụ bụ ndị nke bịa na ndụ ya kemgbe ahụ ọ na-agabiga ihe ọ na-agabiga n'etiti ya na di ya na nke mekwaziri na n'ime afọ 2023 na nwa ya nwoke bụ ka mbili bụ onye nke nwụrụ anwụ ya nwa bụ edochie wee na-ekenezi onye ọbụla kwụ ya n'akụkụ kemgbe niile ahụ ihe ndị a niile na-aga n'etiti ya na di ya na-agakwazi nke bụzi na nwa ya nwoke nwụrụ anwụ tinyekwaziere ọgba aghara dị n'ezinụlọ ya na di ya ebe ahụzi ka mee dochie nọ wee na-asị na n'ime ihe niile nụnwa na ọ na-ekene chukwu na ya nwa na onwe ya bụ mee dochie agaghị ajụ chukwu ajụjụ kama na ihe ọ maara bụ na ọ bụ ihe gbasara chukwu ka ọ na-eme ọ na-asị na afọ 2023 bụ nke a ga-asị ọ bụ na ajụọ ya na ọ ga-asịzi ya bụ afọ 2023 na ọ na-asị ya baibai maka na ya bụ afọ bụ nke buterie anya mmiri na ezinụlọ ya ọ na-asịzi na o ji obie niile wee na-anabata afọ ọfụ nke 2024 wee na-asị na ọ na-enye Chukwu ekene na ọ dị ndụ wee fụ ya bụ afọ 2024 ọ na-ayọzi Chukwu mgbaghara na-asịkwazi Chukwu na ọ na-etinye onwe n'ihe gbasara ihe ọbụla n'ime Chineke ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcement advertisement of your products chat us up on WhatsApp through +2348067841298 ya bụ ihe ka mee edochie desialụ wee sị na ya bụ afọ 2023 bụ nke zuru ya ohi ọbara zukwezie ya ohi anụ ahụ maka ihi ya bụ nwa ya nwoke bụ ka bụ onye nwụrụ anwụ ihe enunwa ka onye enunwa bụzi ya ọla edochie fụsịalụ na mee edochie deru na peji ya wee pụtazi ugbu a wee na-asịzi ndị mmadụ kedu ka onye enunwa bụ nwunye bụ mee dochie ga-esi wee pụta wee sị na afọ 2023 bụ nke zuru ohi ahụ ya zukwezie ya ohi ọbara ya ebe ya nwere onwe ya bụ mee dochie nwere oge wee jee wee fụọ ara ya ara ya wee buzie ibu karịa ka ọ dị bụ mbụ wee mekwezie ka afọ ya na mkpu ime dịzie ka nke nwa agbọghọbịa na-agwaghị di ya bụ ya ọla edochie onye nụnwa bụzi yaola edochie wee nọrọkwa wee na-akparịzi nwunye ya bụ ma dochie na-asị ya na ya mara amara na onye nụnwa ya na ya na ayi ugbu a bụ boyfriend ya bụkwanụ di mmadụ ka ọ bụ na ya bụ onye bụ onye nke meziri ya endos wee na-asị na ọ gaghị anabatazi ụdịrị mkparị nụnwa nke mee dochie na-enye n'ime afọ 2023 na n'afọ 2024 nụnwa na ọ ga-emepe ọnụ wee gwa ndị mmadụ ihe kpatara ejiri wee nwee esemokwu n'etiti ya nwa bụ Edochie na Mee Edochie na ọ bụ ugbu a ka ọ ga-abọzi Mee Edochie ike na ihe niile o diri n'ime afọ gara aga na ọ gaghị edikwazi ya n'ime afọ 2024 n'ụwa na ọ bụzi kịta ka ndị mmadụ ga-amata esemokwu n'ụwa dị n'etiti ya na Mee Edochie ihe kpatara ya ebe nụnwa ka ọtụtụ ndị nọzi ugbu a wee na-asị kedụzi ka o si wee bụrụ na kemgbe ka yọl edochie na nwunye bụ mee edochie na-enwe okwu ọ bụrụzie na nwunye edeziri ihe iji wee chụọ afọ 2023 wee na-anabatazi afọ 2024 onye nụnwa bụzi yọl edochie wee fụwazie ya n'ụdị ọzọ iji wee were ohere ahụ wee kparịa nwunye bụ mee edochie kedu ihe ị nwere ikwu gbasara ihe nụnwa ya edochie na-ekwuzi gbasara nwunye ya maka na ọ bụ na ị na-anya ịfụ na ma edochie na-ede ya bụ ihe na-enweghọ ka o siri wee na-agwa di ya bụ ya edochie kama na ya nwa onwe ya na-asị Chineke na afọ 2023 bụ nke mekpara ya ahụ site na na ọ bụ n'ime ya bụ afọ 2023 ka ya nwa bụ ma edochie bụ onye nke nwa ya nwoke bụ ka mbili hapụrụ o wee na-asị chukwu na ya bụ ihe anya mmiri o nweta n'ime afọ 2023 bụ nke ọ chọghị ka ọ bịakwaziri ya ọzọ n'ime afọ 2024 kedu ihe ị nwere ikwu enwere ebe ọ ọbụla mee edochie siri wee gwa ya edochie okwu adịghị mma kedụzi ihe kpatakwa anụ ya ọla edochi wee weruzie ohere ihe nwunye ya maka 2023 na 2024 wee na-agwazi nwunye ya okwu na soshal midia wee na-asị na ọ ga-abọzi nwunye ya ike nọrọkwazi ebe a na-ebozi nwunye ya ebubo na onye mere ya bụ onye ya na ya na-ayị bụ boyfriend ya bụrụkwazie onye nke nubugoro nwaanyị kedu ihe ị nwere ikwu gbasara ya bụ ihe